ndị kọrent nke mbụ isi nke iri na anọ na-agbaso na ịhụnanya otu ọ dị were na obi na-anụ ọkụ chọọ onyinye amara niile nke mmụọ nsọ ma na-achọkarịnụ ka unu bụ amụma n'ihi na onye ji asụsụ dị iche na-ekwu okwu ọ dịghị agwa mmadụ okwu kama ọ na-agwa Chineke n'ihi na ọ dịghị onye ọbụla na-anụ ihe ọ na-ekwu ma o ji mmụọ ya na-ekwu ihe omimi ma onye na-ebu amụma na-agwa mmadụ ibe ya okwu nke iwuli elu dịka ụlọ na nke nkasi obi na nke ngụgụ obi onye ji asụsụ dị iche na-ekwu okwu na-ewuli onwe ya elu dịka ụlọ ma onye na-ebu amụma na-ewuli nzukọ kraịst elu dịka ụlọ otu ọ dị ana m achọka ụnụ unu niile ji asụsụ dị iche iche na-ekwu okwu ma achọkarịrị m ka unu na-ebu amụma onye na-ebu amụma kakwa onye ji asụsụ dị iche iche na-ekwu okwu ma ọ bụghị na ọ na-asụgharị ya ka e wee nzukọ kraịst elu dị ka ụlọ ma otu ọ dị ụmụnna m a sị na aga m abịakwute unu were asụsụ dị iche iche na-ekwu okwu uru gịnị ka m ga-abara unu a sị na agwaghị m unu okwu n'ụzọ mkpughe ma ọ bụ n'ụzọ ihe ọmụma ma ọ bụ n'ụzọ ibu amụma ma ọ bụ n'ụzọ ozizi ọbụna ihe na-ejighị ndụ mgbe olu ha na-ada ụda maọbụ ọ bụ ọja ma bụ ụbọ akwara ọ bụrụ na ọ dịghị ihe dị iche iche n'olu ha a ga-esi agha mara ihe a na-afụ maọbụ ọ nke a na-akpọ n'ihi na a sịkwa na opi na-ada nke a na-amaghị isi ya onye ga-akwadebe onwe ya ije agha otu a unu onwe unu kwa ma ọ bụrụ na unu ejighị ire kwuo okwu dị mfe ịghọta a ga-esi agha mara ihe a na-ekwu n'ihi na unu ga na-ekwu okwu nye ifufe a ga-asị na ọtụtụ aha ọlụ dị iche iche dị n'ụwa ọ dịghịkwa ihe ọbụla nke na-enweghị ọlụ ya mere a sị na amataghị m isi ọlụ ahụ m ga-abụ onye na-asụ asụsụ ọzọ n'anya onye ahụ na-ekwu okwu onye ahụ na-ekwu okwu ga-abụkwa onye na-asụ asụsụ ọzọ n'anya m otu a unu onwe unu kwa ebe unu bụ ndị na-ewere obi na-anụ ọkụ chọọ onyinye niile nke mmụọ nsọ na-achọnụ ka unu wee babiga oke n'ime ha ka e wee wulie nzukọ kraịst elu dị ka ụlọ n'ihi nke a onye ji asụsụ dị iche na-ekwu okwu ya kpere chineke ka ọ wee sụgharịa n'ihi na asị na eji m asụsụ dị iche na-ekpe ekpere mmụọ m na-ekpe ekpere ma uche m amịghị mkpụrụ ọ bụ gịnịkwa m ga-eji mmụọ m ekpere ma m ga-ejikwa uche m ekpere m ga-eji mmụọ m bụ ma m ga-ejikwa uche m bụ abụ ọma ma emeghị otu a onye nọ n'ọnọdụ onye na-amụtaghị akwụkwọ ga-esi agha asị amen ahụ mgbe ị na-ekele ekele ma ọ bụrụ na iji mmụọ gị na-agọzi ebe ọ na-amataghị ihe ọ bụla ị na-ekwu n'ihi na ọ bụ ezie na gị onwe gị na-ekele nke ọma ma ewulighị ibe gị elu dịka ụlọ ekele m Chineke na-eji m asụsụ dị iche iche na-ekwu okwu karịa unu niile otu ọ dị n'ime nzukọ Kraịst ana m achọ ka m ji uche m kwuo mkpụrụ okwu ise ka m were okwu ọnụ m zikwa ndị ọzọ ihe karịa ikwu oru nnu okwu na nnu ise n'asụsụ dị iche ụmụnna m unu abụla ụmụntakịrị n'uche unu kama bụrụnụ ụmụ ọhụụ n'obi ọjọọ ma n'uche unu bụrụnụ ndị tozuru oke n'ime iwu Chineke ka e deworo ya sị m ga-eji mmadụ ndị na-asụ asụsụ dị iche jikwa egbugbere ọnụ nke ndị dị iche gwa ndị nke okwu ma ọ na otu a ha agaghị anụ olu m ka onye nwe anyị kwuru ya mere asụsụ dị iche iche ndị a emere ka ha bụrụ ihe ịrịba ama ọ bụghị ihe ndị kwere ekwe kama nye ndị na-ekweghị ekwe ma emere ibu amụma ka ọ bụrụ ihe ịrịba ama ọ bụghị ihe ndị na-ekweghị ekwe kama nye ndị kwere ekwe ya mere a sị na nzukọ kraịst dum bịakọrọ n'otu ebe a sịkwa na ha niile ji asụsụ dị iche iche na-ekwu okwu ma ọ bụrụ na ndị na-amụtaghị akwụkwọ ma ọ bụ ndị na-ekweghị ekwe ga-abata ha agaghị asị na anya adịghị unu mma ma a sị na ha niile ebu amụma ma ọ bụrụ na onye na-ekweghị ekwe ma ọ bụ onye na-amụtaghị akwụkwọ ga-abata ha niile na-atụ ya mmehie ya n'anya ha niile na-ekpekwa ya ikpe ihe nzuzo niile nke obi ya apụta ìhè ọ ga-esi otu a kpuchie iru ya n'ala kpọkwa isi ala nye Chineke na-ekwupụta na ọ bụ ezie na Chineke nọ n'etiti unu ọ bụ gịnịkwa ụmụnna m mgbe ọbụla unu bịakọrọ n'otu ebe unu niile n'otu n'otu ji abụ ọma ji ihe osisi, ji ihe mkpughe ji asụsụ dị iche ji ịsụgharị asụsụ ka e mee ihe niile ka e wee wuli mmadụ niile elu dị ka ụlọ ọ bụrụ na onye ọbụla ji asụsụ dị iche na-ekwu okwu ka ọ bụrụ ihe ara ka mmadụ abụọ ga-ekwu ma ka ha ghara ịka mmadụ atọ ka ha kwukwa n'usoro ka otu onye sụgharịkwa ma a sị na ọ dịghị onye na-asụgharị asụsụ nọ n'etiti unu ya kpuchie ọnụ ya n'ime nzukọ Kraịst ya gwa onwe ya na Chineke okwu ka ndị amụma kwukwa okwu mmadụ abụọ ma mmadụ atọ ka ndị ọzọ tụlekwa ma a sị na ekpughere onye ọzọ nke nọdụ n'akụkụ ya ihe ka onye mbụ kpuchie ọnụ ya n'ihi na unu niile pụrụ ibu amụma n'otu n'otu ka mmadụ niile wee mụta ihe ka e wee kasikwa mmadụ niile obi a na-edokwa mmụọ niile nke ndị amụma n'okpuru ndị amụma n'ihi na Chineke abụghị Chineke nke aghara kama ọ bụ Chineke nke udo otu ọ dị n'ime nzukọ niile nke ndị nsọ ka ndị inyom unu kpuchie ọnụ ha n'ime nzukọ unu n'ihi na ekweghị ha ka ha kwuo okwu kama ka ha doo onwe ha n'okpuru ike dịka iwu Chineke na-ekwukwa ọ bụrụkwa na ha na-achọ ịmụta ihe ọbụla ka ha jụọ dị nke aka ha n'ụlọ n'ihi na ọ bụ ihe ihere ka nwaanyị kwuo okwu n'ime nzukọ Kraịst ọ ga-abụ na okwu Chineke si n'ebe unu nọpụta ma ọ bụ o ruru naanị unu ọ bụrụ na onye ọbụla na-eche na ya bụ onye amụma ma ọ bụ onye nwere onyinye mmụọ nsọ ya mazụ ihe m na-edegara unu n'akwụkwọ na ha bụ ihe onye nwe anyị nyere n'iwu ma ọ bụrụ na onye ọbụla amaghị ihe ndị a ọ bụ onye a na-amaghị ama ya mere ụmụnna m werenụ obi na-anụ ọkụ chọọ ka unu bụ amụma unu egbochikwara iji asụsụ dị iche iche na-ekwu okwu maka eme ihe niile n'ụzọ dị mma n'anya na n'usoro